Amacha na egwu atụ mmiri si igwe igwiri ndị ihu igwiri ndị azụ unu enube eze obi toilet dị n'elu betulun na unu ikpe agụrụ ikpete mma ijeje nga ikpete nja ijeje nga mvụ eji eme ụdara ụdara ada mvụ ada ite eji si nkakpu nkakpu isi ite isi odo eji ihe onubu onubu inu odo inu nwa e mụrụ n'ọma abịa ụfọdụ enene nwa ụfọdụ enene esekemperi esekemperi nwa anyị kalaba asaghị asụ ụtọ asaghị asụ ụtọ karịchaa akwa akwa asaa akwa gị n'ihu nkịtị akpa agha na-azụ nkịtị ube a tụrụ na ngenge ido na-achụ onye nwe ọjị ụkwa mmiri n'ogwe ịdabara adaba dawuo mbe kpọlebe akpọdobe kpọdowuo eke nwaanyị inwe ụkwa jee iburukwu ụkwa chibasiwe ukwu pịba apịba pịwasịa aka ghebe eghebe ghewasịa eju taba ata takpofu eze nyụba anyụ nyụkpofu ọkpa ike ụkwa mmiri n'ogwe sasa awokiriwo ei imere ọ bịara na mma ejebe a na-ana imere ibida ọ na aṅụwa nje ngwọ imere krisi nwebe eze ngige ọtọ n'ụlọ ikpe ei dike kwara ụkwara egwu jide ndị irie anya ike dị mma ọgụ dị mma ọrụ oke osisi na-eche ude na-eche egbe enyụrụ mamịrị na mkpọ ọkwa aja na obosi tumpem ee Ndee ka esi ji eme eme na ihe ihe nne nke na na ihe erike si ga na-eme na ee na na mba na-aba agụba ya eji esogbu ekene m ekene m